you can see this is our women men looking at their faces they are not happy what they pass through we we'll start with introduction um, this is the women leader abia state mommy nke kọwara anyị onye bụ my name is uh, ijeoma anyanwụ the abia state women coordinator Um, ndị gị na ha sọkwa ndị ole ndị m na ha sowo ụmụ nwanyị anyị ndị gara prison ndị gara owere di ha na prison ndị m na ha sowo biko ha kọwata onwe ha biko kọwatụnụ ihe unu nwere experience aha m bụ Chinyere Eze I'm from uh, Oshiri Abakaliki province Ọkara na Abia steeti anyị mgbe anyị gara Owerri na 17 ị ga-agwa ha na arịliziere anyị awa maazị Nnamdi Kalụ ha jidere anyị tie anyị na sel from sel ha tie anyị na prison na sel ebe ahụ ofu onye polisi kwara m tụba na plant na asas kwarakwa nwaanyị dị ime tụgide m n'elu ya mgbe ahụ mgbe a na-akwagharị anyị aka ma Sanders m submitiri to policeman onwe nke m hụrụ agba m ụkwụ efu gaa court ma first court ma second kọt anyị tara ahụ ị gakwa na prizin ebe ahụ ụmụ anyị lagara n'iyi ebe ahụ ịga ebe ahụ ụfọdụ atọnụchala wụọ ndị ara anyị tara ahụ n'obodo anyị nọ n'ime ya anyị tara ahụ mgbe anyị gachara kọt ọraka from st paul's ụmụnkasi aba and one of the women we arrested from Owerri. We went to the cell. They started beating me at my back. Say, old woman like you, you want Biafra. Come, let me give you Biafra. If you want of my shoes, I didn't say it. If you want, I was crying. They didn't give me my drugs. If they wanted to give me my food, they didn't give me food. They rejected our food. They said they should take our food. So from there, I didn't see one of my shoes and I didn't see my drugs. The world can hear what our mother. I'm changing the good I'm no more than Even here, I'm in eh, emechara m egburu m egbu egbu ebe a kụọ m ivin sanyị n'ihu na na-eme m na m bịawara bịachọ ihe biafra so from there na e, ha kụwara m isi kụọ m n'ugwu ejiri buzie ezi ha rọshizie m e, buga m hospital buga m hospital na-asị m na ọgwụ adịghị from there amazi e, ivin that is eh. Oh. <laughs> eso na ndị gara Owerri eh, ụmụnna m ụlọ ihe ha mere m n'Owerri tia gaasị agbara dị n'anya ana m ahụkwa ụzọ ụkwụ m akajisi akịji ndị Fulani ha esome na-emebichara ihe niile mma m kọrọ na vileji enwekwa ihe anyị na-eri ụmụ m na-ata ahụhụ ịkwụ ụgwọ skuulu agacha skuulu aga onye ga-enweta ọnụ ha nọ n'ịgba keke egrejeti ga-apụta ihe ọ ga na-agba keke ihe ọ ga na-agba ọkada ha na kpụọ ụgwọ ihe awa onye kwesịrị ime anyị chọrọ ịpụ na naijiria nwe ihe jikọrọ na ndị izu anyị chọrọ ịnọrọ onwe anyị ha nye anyị biafra karịla kpọpụtara na ndị karịa ihe a karịala n'ihi na ọnwa chineke chineke kpọpụtara anyị biko ụmụnne m anyị anyị biafra karịla ahụhụ anyị atara ahụhụ for evangelism. tie gas ha gbara m ifu m dara ada merụcha ahụ we stay three days in the prison anyị erighị ha ya aṅụghị aṅụ ifu m kọntaktịrị ọsa mamịrị nshishiri anyị ebe ahụ ịnweta prison nọ eh, n'ala biafra imere people of biafra ebere anyị nọ na anyị nọ na asọpa we were sleeping on top of one another anyị ahụ where to relax you sleep oge sleep on top of your sister we have suffered a lot even by grand prison the story is just the same They treated us like a slave. We say we are one Nigeria. What make us one Nigeria? When you cannot treat your fellow one Nigeria like a human being. What make us a one Nigeria? We are tired of this country. We want to go. Women say we want to go. We want to go. We want to go. Women of 85 ah, years. Agbara ha tear gas. Pawes local government. enweghị m ọtụtụ okwu m nwere ife m maara bụ ma zum kwere ha kweghị na Biafra must go even though mgbe ha kpọrọ anyị kpọba na sel ha pakara anyị 50 bụkọta anyị n'otu ma anyị ga-anwụ ma anyị nwụọ ihe ndị a mere anyị karịrị akarị ma ha kwere ma ha ekweghị ha kpọpụtara ya onye isi anyị na Biafra ga-akwụ ha niile ga-abachara n'ime ala Biafra Please. any moment from now, we will face and God bless you. anyị ji wee bịa protest ma kwụrụ onye ego ole anyị ji wee na-eme gị ohe agadi nwaanyị dị ka akwụrụ anyị ego yard ụlọ ya oh, zụọ ihe ị ga-eri on the 13th 14th nobody will come out anybody at concert ụwa ụlọ ndị zoo mere ya ya 19th awụ gịnị our attendant day and we need our referendum anyị chọrọ referendum what we need referendum should release our, our leader. Our leader, exactly. Nnamdi We need our, our leader. leader. Without that, we are going to show them what they have not seen. Ó